mkpughe isi nke anọ mgbe ihe ndị a gasịrị mgbe hụ ma lee ọnụ ụzọ ka oge were oghe n'elu igwe olu mbụ m nụkwara olu dịka nke opi na-akpanyere m ụka otu onye na-asị rigota n'ebe a m ga-egosikwa gị ihe niile nke na-aghaghị ịpụta mgbe ihe ndị a gasịrị ngwa ngwa emere m ka m nọ n'ime mmụọ nsọ ma lee edebere oche eze n'eluigwe otu onye na-anọkwasịkwa n'oche eze ahụ onye ahụ nke na-anọdụ ala yiri nkume jaspa na sadius ma ọ bụrụ na a na-ele ya anya eke na ogwurugwu dịkwa oche eze ahụ gburugburu yiri emerald ma ọ bụrụ na a na-ele ya anya oru oche eze na anọ dịkwa oche eze ahụ gburugburu mgbe ehu oru ndị okenye na anọ ka ha na-anọkwasị n'oche eze ndị a ndị egbokwasịworo uwe ọcha ahụkwara m okpu eze nke ọlaedo n'isi ha amụma na olu na egbe eluigwe na-esikwa n'oche eze ahụ pụta ọnwa nke ọkụ asaa na-enwu n'iru oche eze ahụ nke bụ mmụọ asaa nke Chineke ihe dịkwa n'iru oche eze ahụ dịka oke osimiri eji enyo mee jiri kristal ihe anọ nke dị ndụ nọkwa n'etiti oche eze ahụ nọkwa oche eze ahụ gburugburu ndị jupụtara n'anya anya n'iru na azụ ihe mbụ ahụ nke dị ndụ yiri ọdụm ihe nke abụọ ahụ nke dị ndụ nwa ehi ihe nke atọ ahụ nke dị ndụ nwekwara iru dịka nke mmadụ ihe nke anọ ahụ nke dị ndụ yikwara ugo na-efe efe ihe anọ ahụ nke dị ndụ nwekwara nku isii n'otu n'otu ha jupụtakwara n'anya anya gburugburu ya na n'ime ha adịghị ezu ike ehihie na abalị na-asị oke onye nwe anyị Chineke onye pụrụ ime ihe niile onye ebere onye na-adịkwa adị onye na-abịakwa mgbe ọbụla ihe anụ ahụ nke dị ndụ ga-enye onye ahụ nke na-anọkwasị n'oche eze ahụ otuto na nsọpụrụ na ekele bụ onye na-adị ndụ ruo mgbe niile ebighị ebi oru ndị okenye na anụ ahụ ga-ada n'ala n'iru onye ahụ nke na-anọkwasị n'oche eze ahụ a ga-akpọkwa isi ala nye ya bụ onye ahụ nke na-adị ndụ ruo mgbe niile ebighị ebi a ga-atụdakwa okpu eze ha n'iru oche eze ahụ na-asị gị onye nwe anyị na Chineke anyị ị kwesịrị ịnata otuto niile na nsọpụrụ niile na ike niile n'ihi na gị onwe gị kere ihe niile ọ bụkwa n'ihi ọchịchọ gị ka ha dere ka e ha eke